igbo niile aha bụ maazị cms nna akụ maazị otu akọdị n'ụbọchị nkịta anyị na-etoro igbo cnn anyị nọ na kenfak hotel and suit na room 315 mini suit na-eto n'akọ nkịta ngwa gazie ntị manụ n'isi ogbe anyị e, nna oyi na-atụ m oyikwa maka chineke nwoke kuru na akwa kpuru akwa ị afọ ịfọrọ ịfọrọ ese etiri n'elu imede oyi stọmọda fasiliti ọ na-atụkasị gba ị mara họteelụ anụ a esiva na-arụ ọrụ otu aka ọ dị otu nwaanyị nwaanyị aha ya bụ chinasa nkume etiela mkpu n'oke olu ya nwa amadi ada aha ya bụ oke na-enye idris ọlayamaju eke e bobriski eke e manaiza ka ọ hapụrụ ya enyi ya nwoke o e! mgbe anyị gara ịgba ya ajụjụ ọnụ n'okwu ya ọ sịrị na bobriski eforogaji ike ya taa na ọ ga-anapụrịrị ya nwoke ọma ọ chọrọ ịlụ alụ nke bekee kpọrọ fiyansi mm. mgbe ndị nta akụkọ anyị na-agba bobriski ajụjụ ọnụ ọ sịrị na ihe o jiri fụ enyi nwoke chinasa n'anya bụ na o nwere ajị obi six afọ ọnụ na-asụ mmanụ mmanụ ka akwa ojukwu ọ kachasị na chukwu goziri ya na mgbada na ike ike okwu a gwụrụ ndị ichie ike ya mere ha ji tụfere ya ụmụada ụmụada tụfere ya ndị kọtụma mm. kọtụma tụfere ya ndị suprim kọt ka ọ dị ugbu a okwu a nọsi amadi ọha ebe anyị na-anụ kepụ na ọha na onwe ya na-ekwukwa na okwu agbagwojuru anya maka na ihe ka nte bakwutere ọnụ eh! akwefugo ah, magazi anụ ntị ka unu mmiri kwuba You get one ekwensu, one girl like that. She's threatening me. Or the risky. The girl is threatening me that, Bobrisky, you need to leave my boyfriend alone. Auntie, ne, I should leave your boyfriend alone. Idiot will craze. She even says she's going to disgrace me if I don't leave the guy alone. me and you and we go share that guy unto say they even dey threaten me safe, eh we go share am Now you like better thing you like better man We get bebe We get broad chests. We get six packs you know what share dem dey cook for your head no anụ ọfịa You zuzu akịrịkpa nzọ gị na gịta ihe nke a gwụrụ ike you anyị ọ gwụrụ ike o kedu ife a nwoke nwoke ebe niile nwoke na ebe a iwu nwoke awụ nwoke dona m adọrọ m singl m cha m next week mana iwu nwoke gbabụrụ gị akpọrọ gịnị ka na-achịkọwa ya gị akpọrọ m ọya mana fa na two ọya mana fa na-ese okwu ọya mana fa mara na-ekwu mara ihe na-ekwu onye anakwa eji ka eji anya ahụ ike nwoke nwoke kpọ a na-akarị na gbagba karị na m hello ya ya ya sipụtara anyị Mm. fried and chicken fati gwe chivita juice juice eh atụma ya chivita juice mm. chicken ya ah. ah, oh. adọpụ ah, ya otu a ka ọ dị abịa abịa abịa abịa abịa Ina oh, mm. ya ai bila kini federals. Jina ka ba. Eh ka. Uwa bona tunggu. Hmm. Kada kai siapa? Ya? Aku rasin kala tagli no. Oke. Eh benda berapa fried rice? Fried rice. Fried rice. Hmm. Eh. Eh la bunu no. Ne bere wa wa sorry. Eh. Jina ke. Eh. Nta kono. Rasin kala ta green green. <laughs> Hey. Ukulesa ukulesa. Nah, ini kayaknya kamu jadi. Kita dikit. seen the mgbere before. Ihe obede onye. Bede onye. Adịka ihe rice bede. Ihe oyi rice bede. Ihe oyi rice bede. Ewu ebe nọkwa n'akwa ebe niile mma mma nna nna ọkọ na-ewusi ebe niile. Mgbe mere bi check address, ịmara na kefa ka ị nọ. Eh? Ịmara na kefa. Ọ na-egwere egwu. Ọ na-ewere anụ. Anụ na-ewere anụ. Anụ na-ewere anụ. Anụ na-ewere anụ. Chukwu na-ewere anụ. Ọ na-ewere anụ. Ọ na-ewere anụ. Maka na ị na-ekpere m, ị kerekwala na ị na-eme. Chineke. Ọkwụla ara. kasar yana aga